ụmụnne n'ime chineke ka udo nke chineke nke kachasị udo na-edere n'ebe ọ dị ukwuu na aha jizọs kraịst bụ onye nwanyị anyị emem ka onye nwanyị anyị gọzie unu na-arọ nka ka arọ nka bụrụ nnukwute arọ na arọ nke makacharịsịrị arọ ndị ọzọ gara aga ka ngozi nke chineke nke kachasị ngọzi niile wụkwasị ụnụ karịa ka ụnụ tụbara anya na jizọs kraịst bụ onye nwanyị amen abụ m ezi nwanne ụlọ nwoke obichukwu tony eberechukwu ọ bụ site na ụlọ ọrụ ndị Life Word Radio Ministry akara ndị Baptist Missionary Association nke mba afrịka gbara gburugburu bụkwa site na ngalaba nke naijiria n'ime olọgwueru nke dị n'ime obodo na steeti ka oziọma si eru unu na ogede ugbu a ọzọ ka chineke kwụkwasị unu ngozi pụrụ iche na jizọs kraịst bụ onye nwanyị eme na ịga n'iru na ụbọchị nke taa anyị ga-eleba anya n'akwụkwọ ilu akwụkwọ ilu isi nke iri abụọ na itenaine ga-agụ amaokwu nke iri na asatọ ilu isi nke iri abụọ na itenaịnị proverb 29:18 ilu iri abụọ na itenaịnị amaokwu nke iri na asatọ ọsị mgbe ọhụụ na-adịghị ndị ala ahụ adịghị nchịkọta ma onye na-edebe iwu ihe na-agara ya onye ahụ nke ọma ihe na-agara onye ahụ nke ọma ka chineke were ebere na afọma ya gọzie okwu nke n'ime anyị nye anyị mkpughe nke pụrụ iche na ha jesus kraịst bụ onye nwanyị amen isi okwu anyị n'ụbọchị nketa ga-abụ nwee ọhụ ọhụrụ nwee ọhụ ọhụrụ na ọzọ azụkwa m happy new year ihe a bụ aha ọhụrụ 20 25 nke anyị maara ekele dịrị chineke onye dubatara anyị ọbụna site na ahụ ochie webata n'ahụ ọhụrụ nke a ekpere na ayịyọ m bụ na ahụ nke a ga-ama mma karịsịa ahụ ndị ọzọ gara aga ahụ nke a ebutere anyị ngọzi ahụ nke a ji eme ka anyị na chineke dị n'udo karịsịa ka ọ na-adị na mbụ ahụ nke a ga-abụrụ anyị ahụ ọganihu na ịdị n'otu na ịnweta ihe nketa nke kraịst na amamihe na imepe anyị isi obi anyị karịa ka anyị na-enwe na mbụ n'aha jizọs kraịst bụ onye nwanyị anyị amen na ebe anyị gụpụtara n'akwụkwọ ilu na-ekwu maka ọhụụ ọ bụ na ileba anya fụ na ka abalị ahụ ọhụrụ nke ụfọdụ ndị mmadụ na-ebuzi enwe ndị na-ebu ama ma ndị na-ahụta ọhụ n'afọ na-ekpu nke a ma nke ọzọ na ya dị etu a dị ka etu ọzọ onye ekwuo nke a ndị nọ n'ugwu ekwuo nke ha ndị na ndịda ekwuo nke ha ma n'ihe ndị a niile bụkwanye ero ka mmadụ na-atụ ụfọdụ na-ekwu n'aha chineke ụfọdụ na-ekwukwa site na echiche nke obi ha ụfọdụ na-ekwukwa dịka ka ha wee bụrụ ndị na-ekwu dịka na amara afọ ha mana nke kachasị nke bụ na chineke kwuru n'okwu ya si na onye ọbụla nke na-ekwu mgbe ya bụ chineke na-ekwubeghị n'onye ahụ na-ekwuru onwe n'ihi na ọsọ chineke na-ekwu okwu ọbịa na mmezu anyị gharị na ụfọdụ mgbe gara aga na narọ gagasịrị aga ụfọdụ ndị mmadụ ya ekwugwu ihe nke na-abịaghị na mmezu n'ihi na okwu nke ha ka ọ bụ ọ bụ okwu nke chineke sọsọ naanị okwu nke chineke bụ okwu nke na-adịgide sọsọ naanị okwu nke chineke bụ okwu nke na-adị ndụ na-amịkwanye mkpụrụ sọsọ na okwu chineke nwere ikikere ịbịa na mmezu n'ihi na ọ sị na mbụ ka okwu a dị okwu a dịghị agharịpụ okwu a bụ gịnị okwu a bụ jizọs kraịst ebe anyị gụpụtara wee na-ekwukwu maka ọhụụ chineke wee na-eme ka mụ na nwee nghọta n'ụbọchị nkịta inwe ọhụụ ọhụrụ n'ihi na ihe a bụ ahụ ọhụụ ọ bụ na anyị mewe ihe dịka anyị na-eme na mbụ ma ọ dịka anyị si mee na aga nke na-enyeghị anyị ezi ntụziaka bụ nke na-enyeghị anyị ọganiru ịma na anyị ka ya nọdụ na ọnọdụ anyị nọ n'arọ gara aga mgbe arọ nke a ya bịa n'isi njedebe ụfọdụ wee na-atazi nkekere eze na ha ma ha ka o si dịrị ha etu a ma ụjọ ha dịrị ha etu a n'aha jizọs kraịst bụ onye nwanyị amen n'ihi na anyị ga-achọ iru chineke sokwanye usoro chineke si enye anyị ntụziaka ka anyị wee bụrụ ndị nke ya gaa n'iru na ndị nke ya ewetara ya nwee ọganihu nke pụrụ iche n'ụzọ niile nke anyị ga-aga ozi anyị ka mgbe n'ikpeazụ ka ndị nke ya fụ anyị ya fụkwanye kraịst ma fụkwanye ọganihu nke pụrụ iche mgbe anyị na-ezikwanye ha ozi ọma ha wee na o kwesịrị na ha afụrụ kwe ewedọrọ mkpụrụ obi wee nye jizọs na chineke anyị ihe wee bụrụ ihe ya na-akwali alaeze nke chineke ọhụ ọhụụ mara mma n'ihi na n'ime ọhụ ọhụrụ anyị ga-afụta amara chineke efe ọhụ bụ isonye na ntụziaka n'ụzọ nke chineke ọ bụghị efu na ihe dị ukwuu ma ihe nke dị ebube ji eme etu a ma na ma mekwasa nke ọzọ dịka ụfọdụ ndị mmadụ na-ahụta mba kama ọ bụ isonye na ntụziaka nke chineke na iji wee sonye dịka ero na ihe chineke ji wee kee anyị ma ihe chineke ji wee wudo anyị dịka mmadụ anyị wee tinye onwe anyị n'usoro nke chineke n'ụzọ nke chineke ngozi na amara ya ewebara anyị ụba n'ịga n'iru ọ bụ na ileba anya na ndụ josef efu na chineke nyere ndụ iji wee bụrụ onye nke ya dị ike onye nke eyi ebuli elu na onye nke ya bụ chineke eji nwekwara ngwa ọrụ onye ọbụla chineke kere n'ụwa enwego akara nke chineke ọbụla dị iji chineke eji wekwara ngwa ọrụ ọzọ dị ka ibe bụzie na onye ahụ mgbe onye agha malitere mgbe onye ha ghọtara onwe ya o nwere ndụ ya ndebaa n'aka jizọs kraịst ọ bụrụ onye ndu ya na onye nchebe na onye ndu ya mgbe ị na-eme nke a chineke ewee nụchaa ihe o tiri gị n'ime iji gosi gị na nyanwa bụ nna gị iwe bụrụ ya nwa na ndụ josef josef matara na enwere ọgbụgba ndụ nke nna nna ya si n'ebraham bata na azik wee ruo na jacob bụ nna ya na enwere ọgbụgba ndụ nke ha na chineke nwere ọbụna dị iji wee bụrụ mba arọpụtara dị iche onye ọbụla nọ n'ime jizọs kraịst abụrụgwo mba arọpụtara dị iche n'ihi na ị gaghị ebi ndụ dịka ndị ọzọ si ebi ị gaghị na-ezuzu dịka ndị ọzọ si ezuzu ị gaghị na-eme dịka o si wee masị gị okpuru jizọs kraịst abụrụgo onye ahụ onye ndu onye nchebe na onye nwe ihe niile nke ị na-eme ga-abụrụ n'usoro akwụkwọ nsọ mere ka anyị mata bụ bụnadị ha kwupụtara sị n'isoro n'ụzọ ụkwụ ya n'ịfụnanya n'ịfụnanya n'iweda onwe gị n'ala na ije ozi ka o si wee kwesị ihe ndị a niile bụ ihe josef matara n'aka na ya bụ jacob o wee ruo mgbe enwere ọnwụnwa n'ime ndị ya gbasara ya bụ ụzọ nke ya na-eso ụzọ nke chineke dị ndụ ịfụ na ojepụghị ma ojighị ya wee tụsuo elu ma ojukwanye ya wee gwuru egwuregwu mgbe onye ahụ ajọ onye ahụ bịara ịnwe site na nwunye pọtịfa ọsị ya na ya agaghị eme ihe ọjọọ nka imegide chineke n'ihi na ọ hụtara chineke dị ka onye ndu na onye na-eju ihe niile anyị ga-aga n'iru ịkọwa ihe gbasara ọhụ ọhụrụ anwa na aha ọhụrụ nke a n'ihi na onye ahụ malitere izu olu n'ime anyị na-arọ nke a ga-arụgide ruo ọgwụgwụ mgbe ahụ nke a ga-abịa n'isi njedebe anyị ga-afụ ngozi pụrụ iche na ihe akụakụ na ihe enwe enwe ọbụla ịkụta mkpụrụ ubi nye chineke n'ihi na ahụ nke a ga-abụrụ anyị ahụ ngozi pụrụ iche na aha jizọs kraịst bụ onye nwe amen matani na okwu a na-abịara unu site n'ụlọ ọrụ ndị Life wod Radio Ministry unu ga-enweta n'igwe okwu 08056719493 ma ọ bụkwa na 08132900111 ka udo nke Chineke nke kachasị udo niile dị n'ọnụ ebe ọ dị ukwuu n'aha Jizọs Kraịst bụ onye nwe amen